ụmụnne m ndị m fụrụ n'anya n'ezie ana m ekene chineke na o mere ka anyị wee bụrụ ndị dị ndụ n'ala ndị dị ndụ bụrụkwa ndị ọ na-alụ ọlụ pụrụ iche n'ime ndụ anyị ee onye nwe anyị mere ka anyị mata na onye ọbụla nke nọ n'ime ya ga-adịgide ndụ wee ruo mgbe ebi ebi onye ọbụla nke tụkwasara ya bụ jizọs kraịst obi ya n'ezie n'oge eso wee keta oke na eze n'igwe nke onyenwe nwe bụ kraịst ee kedu ihe na-akọwa n'ụbọchị tata n'ebe ihe ndị dị otu a anyị na-akọwarị gị na ya bịakwana ọzọ na nkwado ndị Life Word International bụ ndị na-enye anyị nri nke ime mmụọ anyị ji maka ya wee bịakwute unu n'ụbọchị tata abụkwanụ nwanne gị nwoke anwa bụ onye fụrụ gị n'anya nke ukwuu onye ihe gị na-amasị mma n'ezie ọkwọ nwanne gị bụ ụkọchukwu Francis Chinonso Ejimebo na-abịakwute gị n'ụbọchị tata. Ana m arịọ Chineke olise nke bi n'eluigwe ka ọ were ngọzi ya wụcha gị arụ ma gọzikwa gị na ezinụlọ gị mgbe ụnụ na-aga n'iru ịnụ okwu Chineke anụnwa n'ime ndụ ụnụ n'ụbọchị tata n'ezie ihe anyị ji ya bịakwute gị bụ iji wee kọwara gị na Chineke anyị na-eme ka anyị mata na mmadụ dịka Jobu bụ onye mere ihe ziri ezi ihe Chineke na-achọ n'ime ndụ ya o wee keta na n'ala eze n'igwe anwa o wee kọwara anyị na ọ dị ọtụtụ ihe bụ ihe o megasịrịrị n'ime ndụ ya kpataranụ o ji wee keta oke nwa a gwara anyị na o rubere chineke anyị isi a gwakwara anyị na Job na ọ tụrụ egwu chineke nke ukwuu na ọ bụkwa ezigbo mmadụ bụ onye na-ebi ndụ kwesịrị ekwesị n'iru mmadụ na chineke ọ bụkwa onye na-akwanyere chineke ugwu nke nke ọmụ ya ọ na-emegasị ihe ndị a o megasịrị ihe ndị a niile iji wee gosi na o nwere ịfụnanya ma bụrụkwa onye nwere mkpụrụosi ike n'ime onyenwe anyị bụ Chineke anyị ga-aga n'okwu Chineke ka anyị wee mata ma ọ anyị ga-enwe ike menwee ụdị ihe dị otu a bụ nke nwa amadi anụnwe mereri wee bụrụ eketara oke n'ala eze n'igwe ihe anyị na-achọ ka anyị matakwanụ bụ kedu ụzọ anyị ga-esi wee keta oke n'ala eze enigwe anwa a na-ekwu okwu ya ee ọ dị mma ka anyị gaa nnọọ ngwa ngwa na akwụkwọ Jobu nke isi nke mbụ ka anyị ghọta nwa obere ihe gasị o kụziri anyị agbanwa gbasara mmadụ a na-akpọ jobu a maara nnọọ nwere oge m maka jobu na na nkọwa m n'oge gara aga ma ana m ayọ ka ige nchọ ọfụma n'ihi na achọrọ nke ịmata maka ọtụtụ ga na-asị kedụzina ife anyị ga-abụ anyị meenụ ka anyị wee keta oke na eze n'igwe ya mere m ji wee chọọ ka nụtụkwu aka n'ime ihe ndị dị otu a a gwara gị na mbụ na mbụ na jobu bụ onye bụ onye rubere Chineke anyị isi ọ tụrụ egwu Chineke nke ukwuu ọ bụkwa ezigbo mmadụ ọ na-akwanyere Chineke ugwu na ekwu eziokwu n'ime ndụ ya a gwara anyị na jobu bụ onye na-ekunite n'isi ụtụtụ ma bunie Chineke anyị enu a gwara anyị na o ji ekpere wee mere ihe ọlụ wee bụrụkwa onye aka ya dị ọcha onye na-akwụba aka ya ọtọ n'ihe ọ bụla ọ na-eme iji wee gosi ịfụnanya o nwere ri n'ebe Chineke anyị nọ mana atụfughị mgbe ri ka anyị nọ n'akwụkwọ Job akwụkwọ Job isi nke mbụ anyị ga-ebido n'amaokwu nke ise wee ruo n'amaokwu nke ịsatọ ọ o rue mgbe ụbọchị niile nke nke aṅụṅụ mmanya vaịnụ ha gasịrị gburugburu na Job ziri ziri doo ha nsọ o wee bilie n'isi ụtụtụ sure aja nsure ọkụ dịka ọṅụ dịka ọnụ ọgụgụ ha si dị dịka ọnụọgụ ha niile si dị n'ihi na Job sịrị eleghị anya ụmụ m ndị ikom ejehiewo gbakụta kwa Chineke azụ n'obi ha otu a ka Job na-eme ụbọchị niile Onyenwe anyị wee na-akọwa n'aba anụnwa na Job na-ewepụta ohere wee gaa na irubere Chineke isi kpere ya bunye ya enu ma na-asọpụrụ ya ma na-ekwupụta maka mmeso ọma ya bụ onye anyị bụ Chineke ụbọchị niile nke ndụ ya ọ na-ekpe ekpere maka ezinụlọ ya ọ na-ekpe ekpere maka ndụ ya ọ na-eburu ha ncha niile na-eche n'iru onye anyị bụ Chineke kwa oge kwa ụbọchị niile n'ime ndụ ya okwu a na-akụ akwara anyị ma ọ bụrụ na anyị na-aga n'iru dịka m gụwara na mbụ abụ na ego ava 6 ọsị ụbọchị wee dị na ụmụ Chineke bịara iguzo onwe ha n'iru Jehova Setan wee bịakwa n'etiti ha Jehova wee sị Setan ole ebe isi bịa Setan wee za Jehova sị site na ịgagharị n'ụwa na site na ijegharị n'ime ya Jehova wee sị Setan ịtụkwasị ịtụkwasịwo obi gị na arụ oru m bụ Job na ọ dịghị onye dịka ya n'ụwa ọ bụ nwoke zuru oke zikwa ezikwa ezi nke na-atụ egwu Chineke n'ezikwa n'ihe ọjọọ wezụga onwe ya Setan wee zaa Jehova sị ọ bụ n'efu ka jobu na na-atụ egwu Chineke n'ime ihe ndị a a na-ekụzili anyị gbasara usoro esi wee wee nwee jobu n'ọtụtụ usoro dịsị iche iche mana n'ime ihe ndị a niile jobu nagidere ha niile jobu gawakwara n'iru wee gosi na ya wụ mmadụ zuru oke n'ime okwukwe ya na ịtụ egwu chineke na igosi ịfụnanya o nwere n'ime chineke chetakwa na vas 5 kọwara anyị etu o e si ekunite n'ụzọ ụtụtụ kpee ekpere maka ezinụlọ ya kpee ekpere maka ndụ ya wee kọwapụtara onwe ya n'iru onye nwe bụ chineke na etu o si aga na-erubere chineke anyị isi mgbe niile n'ime ndụ ya nwere ebe ọzọ nchọ ka ịghọta na n'ime ihe ndị a niile Job na-emegasị iji wee gosi ịdị mma ya n'ebe Chineke anyị nọ na anwa bụ onye iro bụ onye chọrọ mmebi na onye chọrọ ka anyị naa n'iyi ka anyị soro ya wee naa n'iyi bụ ajọ onye a na-akpọ Setan onye anwa bụ onye na-anwụ anyị mgbe niile ọ na-eme ka ụmụ nke chineke wee chefuo chineke anyị ma gbakọta ya azụ na ụdị ihe dị otu a bụ ihe o merụrụ n'ebe mmadụ anụnwa nọ bụ jobu mana n'ezie dị ka chineke anyị si wee gosi ịdị mma ya n'ime ndụ anụnwa bụ ndụ jobu jobu enweghị ike wee kwujọọ ma mejọọ onye nwe anyị bụ chineke n'ihi na jobu weruru onwe ya ma kwudosie ike na-aga n'iru na-egosipụta na ya kwụ n'ime chineke na agaghị anachi ya azụ ọ bụ na anyị gaa n'akwụkwọ izikiel chapta 14 verse 12 to 16 ya bụ akwụkwọ izikel isi nke iri na ịnọ okwu nke iri na abụọ wee ruo na iri na isii anyị ga-afụ ife ọ na-akụzili anyị na-agbanwa gbasara anya bụ onye a na-akpọ onye iro anyị o wee kwuo wee sị okwu Jehova wee rue ntị sị nwa nke mmadụ mgbe nwa mmadụ mgbe ala ọbụla na-emehie megide m n'imekpu ihe m m na-akpụ m wee setịpụ aka m imegide ya gbajere ya mkpanaka bụ achịcha zite oke oke ụnwụ n'ime ya bipụ nwa bipụ mmadụ na anụmanụ n'ime ya bipụ mmadụ na anụmanụ n'ime ya a sị na ndị ikom atọ ndị a bụ Noa na Daniel na Job nọ n'etiti ya ha onwe ha ga-eji ezi omume ha napụta naanị mkpụrụ obi ha. Ọ bụ ihe si n'ọnụ onye nwe anyị Jehova pụta. 15 A sị na eme m ka ajọ anụ ọhịa gabiga n'ala ahụ, ha wee gbaba ya n'aka o wee ghọọ ebe tọgbọrọ n'efu, ghara inwe onye ọbụla na-agabiga ya n'ihi ndị a n'ihi ndị a nọ n'etiti ya mụ onwe m na-adị ndụ ọ bụ ihe si n'ọnụ Jehova na ihe si n'ọnụ Onyenwe anyị Jehova pụta ọ dịghị ụmụ ndị ikom ọ dịghịkwa ụmụ ndị inyom ha ga-anapụta ma ọlị ha onwe ha naanị ha ka a ga-anapụta ma ala ahụ ga-aghọ ebe tọgbọrọ n'efu ma ọ bụ asị na ọ bụ mma agha ka m na-eme ka ọ bịakwasị ala ahụ wee sị ka mma agha gabiga n'ala nke a wee bipụ mmadụ na anụmanụ n'ime ya a sị na ndị ikom atọ ndị a nọ n'etiti ya mụọ onwe m na-adị ndụ ọ bụ ihe si n'ọnụ onye nwe onyenwe anyị Jehova pụta ha agaghị anapụta ụmụ ndị ikom na ụmụ ndị inyom kama ha onwe ha naanị ha ka a ga-anapụta n'ezie na ọ bụrụ na anyị ghọta ọfụma n'ime ihe ndị a niile a kụziri anyị abụ anụnwa ọ mere ka anyị mata na onye ọbụla nọ n'ime onye nwe anyị bụ Chineke na onye ahụ ka a ga-enye ndụ na a ga-enye anyị ndụ anyị ga-abụkwa ndị e, a napụtara anapụta nke a bụ ihe si n'ọnụ onye nwe anyị bụ Chineke wee pụta ọ sị na mụ na gị na abụ n'ezie ga-abụ ndị ga-anọsi ike n'ime ya bụ onye nwe anyị bụ Chineke dịka etu Job na onwe ya si wee nọsie ike n'ime onye nwe anyị bụ Chineke ya ọ sị na mgbe anyị rubere ya bụ onwe anyị isi anyị rubere isi n'ịtụ egwu Chineke na ịnọsi ike n'okwukwe anyị mgbe anyị mere ihe dị otu anụnwa na anyị ga-eketa oke n'ime onye nwe anyị bụ Chineke anyị ga-agakwa n'ebe ọzọ n'ime akwụkwọ Jọn Jọn chapta 14 verse 21 agwọ dịka edegara nwanne anyị nwoke bụ Jọn chapta 14 verse 21 ebe a ka anyị ga-agazi n'iru wee tụgharịkwa uche n'ime ya 14 verse 21 ọ sị onye onye nwere ihe nyere n'iwu nke debekwa nke na-edebekwa ha. Ọ bụ onye ahụ na-ahụ m n'anya. Onye na-ahụ m n'anya, Nna m ga-ahụkwa ya n'anya. Mụ onwe m ga-ahụkwa ya n'anya, werekwa onwe m gosi ya. Ọ wee bụrụ na ọ na-asị anyị n'ọsọsọ na anyị na-edebe nya bụ iwu nke nwe anyị bụ Chineke mgbe anyị na-eme ihe dị otu a na nna anyị nke bi n'eluigwe ga-ahụkwa anyị nwa n'anya ọ ga-abụrụ anyị ihe ịdị mma ma ọ bụrụ na anyị gbaa mbọ mezuo dịka etu a nwanne anyị nwoke bụ Job mezuru m ga-agakwa n'iru ọkwara ụnụ ụzọ ihe dịkwa iche iche bụ nke o mekwara rịị gbasara ndụ ya n'ime onye nwe anyị bụ Chineke ọ bụrụ na ihe ndị anụnwa na-amasị gị biko tụgharịa uche n'ime ha niile ma marụa na otu ihe ga-eme ka anyị wee bụrụ ndị a gọziri agọzi n'ime ndụ anyị bụ na anyị werụrụ onwe anyị wee lụọ ọlụ rubere Chineke anyị isi fụ ya n'anya tụọ egwu ya na-anụrụ okwu ya nke ọma na-akwanyere Chineke anyị ùgwù na-egosikwa ịdị mma ma nwee okwukwe n'ime ya bụ Chineke anyị n'ime ndụ anyị Mgbe ị mere otu a, ọ ga-agọzi gị. Daa kwedegara anyị ma ọ bụrụ na ihe ndị a niile ọ masịrị gị na ịchọkwara ka ịghọtakwa ọtụtụ ihe gbasara ihe ndị a niile e kụziri Degara anyị akwụkwọ na Calvary Life Baptist Church P.O. Box 43 Mkpọ uno Idemili not Local Government Area, Anambra State, Nigeria. maọbụ ịkpaka na email gị francis chino at francischino@yahoo.com maọbụ izi ozi na fonu 561-79-885. Eh, Mgbe ị mere otu a, Chineke ga-agọzikwa gị. Onyenwe anyị nọnyere gị. nke a bụ ekpere n'ime ndụ gị emem